ezi ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dịchasịara ọnụ n'aha jizọs kraịst bụ onye nwanyị abụ m ezi nwanne nwoke obichukwu tony eberechukwu ozi ọma nke a na-abịara ọnụ site na ụlọọrụ ndị Life World redio Ministry akara ndị Baptist Missionary Association nke Afrịka gba gburugburu site na ngalaba Naijiria nke wuru n'ologo elu n'ime ịbara nke dị na ọyọ steeti anyị ga-enwe ihe mmụta anyị taa site na ego na abụ nke david abụọma nke iri abụọ na atọ malite ego na amaokwu nke isii abụọma nke david 23 na amaokwu nke isii sị naanị dị mma na ebere ga-agbaso m n'ụbọchị niile nke ndụ m m ga-ebikwa n'ụlọ Jehova ndị ruo ogologo ụbọchị niile emem ka Chineke were ebere na afọ ọma ya gọzie anyị okwu nke a ka onye anyị ndụ ka onye anyị ìhè ka anyị bụrụkwara ndị nke a gọziri agọzi ka anyị biri n'ụlọ Jehova ruo ogologo ụbọchị niile emem n'ụbọchị taa anyị ga-enwe ihe okwu mmụta anyị site na ebe anyị gụpụtara isiokwu anyị ga-abụkwanye okwu a ga-apụta ihe na ndụ gị okwu a ga-apụta ihe na ndụ m n'aha jizọs site na ịtụgharị uche ma enwe ihe mmụta nke anyị na-enwe erite mgbe a n'ebi anyị isi njedebe nke abụọma nke a david bụ onye nke akwọ akwụkwọ nke a wee na-eme ka ha mata na naanị dị mma na ebere ga-agbaso m n'ụbọchị niile nke ndụ m ọ bụ na anyị leba anya n'ime okwu a ofuma anyị ga-ahụ nkwuwapụta ntụkwasị obi nkwuwapụta olileanya nkwuwapụta mmadụ ịmara chineke n'ihi na ọ maara chineke marakwa n'okwu ya mara na chineke bụ onye na-ekwe nkwa mezuo nkwa o wee kwubie nwee mkpebi n'obi ya wee si na naanị dị mma na ebere n'ihi na chineke bụ onye ịhụnanya chineke bụ onye obi ebere chineke bụ onye na-emeso mma. ruo n'ụzọ niile nke mmadụ bi o wee na-ekwupụta okwu nke a n'ihi na etu o si wee kwupụta ka chineke ga-esi jee mere ndụ nke a ọ na-ekwu na anyị ga-ebikwa ndụ nke niile ga-agbasi na ebikwa ndụ n'ogologo n'ime nke chineke nri ụlọ nke chineke n'ụbọchị ya niile bụ ndụ dị n'ime chineke enwego ndụ n'ime kraịst enwego ndụ nke jizọs ndụ nke jizọs bụ ndụ nke ebighị ebi ndụ nke jizọs bụ ndụ nke ìhè ndụ nke jizọs bụ ndụ nke aganiru ndụ nke jizọs bụkarị ndụ nke ihe akụ akụ na ihe enwe enwe ndụ nke jizọs bụ ndụ nke jupụtara na amamihe na ndụ ndụ a bụ ndụ kachasị mkpa na ndụ niile ndụ nke esiteghị na nna ositeghị na nne ositeghị na ịṅụbiga mmanya ókè ositekwa n'iribiga ihe ókè ositekwa n'ịṅụbiga oge oge dama o sitere n'ime jizọs kraịst onye nke bịara wee tọgbọ ndụ ya wee nwụọ ọnwụ ka anyị wee bụrụ ndị nke ehichapụrụ afa ha n'akwụkwọ nke ọnwụ na akwụkwọ nke mbibi webata na ndụ nke chineke n'ihi na ịtụkwasị obi na chineke ikwere na onye nwa nke ọ mụrụ naanị ya bụkwanye mkpebi na nchịkọta niile oke nke mmadụ nwere n'ụwa nke a iji wee wefuo onye nwe ofufe ihe a nkọwata anyị na mmụta anyị nke taa wee na-akọwatara anyị na ọ dịghịkwanị afọ ojuju nke site n'ebe ọzọ were abịa kama ọ bụ site na jizọs kama ọ bụ site na chineke o wee na-akọwa wee na-asị na ibi n'ụlọ nke chineke bụ nke na-enyechachi ọṅụ karịsịa ibi n'ụlọ nke chineke n'ụbọchị nke anyị taa na iji ebiri n'ụlọ nsọ ma biri n'ụlọ ụka ma nọdụ ebe aha oge abụna ya mgbe kama ọ bụ ka chineke biri n'ime gị na-enwe ntụgharị uche na akwụkwọ nsọ chineke n'ụzọ ya niile anyị na-eme ihe ndị a anyị ga-afụ ihe dị iche anyị ga-afụ ihe ịrịba ama pụrụ iche anyị ga-afụ ndozi pụrụ iche nke site naanị aka chineke were abịa chineke bụ onye na-eme ka okwu ya pụta ìhè na ndụ mmadụ anyị anụgwo okwu agbamume anyị anụgo okwu ntụkwasị obi pụrụ iche anyị anụgokwanye okwu nke chineke na-agwa anyị ọbụla dị site akwụkwọ nsọ ya wee na-akasị anyị obi nke pụrụ iche okwu ndị a niile ga-apụta ihe n'ime ndụ anyị naanị ọbụla anyị nwee ntụkwasị obi ebe chineke nọ naanị ọbụla anyị kwere naanị ọbụla anyị na-esogha ihe ije ka ị si agụ akwụkwọ nsọ ka ị si akọwa ọ na-abịa gụchi chefuo na echefu ị na-agụ na-atụgharị uche ị na-agụ nwee olileanya ị na-agụ nwa okwukwe akwụkwọ nsọ mere ka anyị mata ọ sị na ọ bụ naanị okwukwe ka onye ezi omume ga-eji wee dị ndụ ọ bụ na enwe ezi omume n'ime Jizọs okwukwe gị ga-azọpụta gị okwukwe gị ka ị eji na-adị ndụ okwukwe n'ime jizọs okwukwe n'ime chineke okwukwe n'ime akwụkwọ nsọ nke chineke jizọs gwara ụmụazị ya na akwụkwọ jọn isi nke iri na ịnọ ọ unu kwere na chineke kwerekwanụ na m n'ihi na ụlọ nna m ọtụtụ ebe obi dị ya kwere n'okwu ndị a niile okwegugu nkwa nwa okwegugu nkwa ego okwegugu nkwa arụsi ike ihe ndị a niile dị n'akwụkwọ nsọ ya o nkwa nzọpụta n'ụzọ abụla n'ụzọ o kweghịwo nkwa imezuru nke a ma nke ọzọ iwe e ọ na-adịghị ka a na-egbu oge ọ na-adịghị ka ọ ga-ebe na mmezu ị na-ele anya gburugburu n'ụzọ abụ na ngụzi na-asịghị ọ ga-eme ma ọ gaghị eme achọrọ nke ka inwe agbamume kwere na ọ ga-eme n'ihi na chineke adịghị ekwu okwu laa azụ ọ bụghị mmadụ nke na-echefu ọ gaghị echefu gị ọ sị ọ bụrụ dị na nne echefu nwa ya agaghị m echefu gị nwee ntụkwasị obi n'okwu ndị nwa ntụkwasị obi n'okwu nke chineke nwa ntụkwasị obi nwa agbamume n'okwu ya kwere asị gị kwere nwanne nwoke nwanne m nwaanyị kwere chineke ga-ezute gị ọ gaghị echefu gị okwu a ga-apụta ihe na ndụ gị ka ị na-atụgharị uche n'okwu nke a achọ nke isi gị n'ebe ọ bụla nke nọgide ugbu a si chineke ekwerewo m ekwerewo m na jizọs bụ nke m ekwerewo na jizọs pụrụ imezuru nkarị aka nna ya ekwerewo okwu ga-apụta ihe na ndụ m n'arọ nke a bụ 2020 m ga-ahụ ihe dị iche n'ime ndụ m n'ime ezinụlọ m n'ebe m na-azụ ahịa na anyị na-apụ m na mbata niile n'ihe ndị a niile si na ekwerewo chineke ga-agbara okwu ya ka ebe n'aha jizọs kraịst onye nwe anyị emem ezi onye na chineke onye nke mere ka okwu ya pụta ihe n'oge dị ugbu a ka okwu gị nke a pụta ìhè n'ime ndụ ndị a niile rulatara isi ndị nke na-anụ okwu gị n'oge dị ugbu a gbaa ha ume tụkwasịra ha ndụ n'elu ndụ dịkwa n'afọ ha na akwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke nwee ihe mgbanwe na ihe ịrịba ama pụrụ iche ọbụla dị n'ụbọchị nke taa n'izu nke a n'ọnwa nke a na arọ nke a nke pụrụ iche ka afọ ya bụ ihe bụrụ enyi ha agọzi n'ihi jizọs kraịst bụ onyenwe anyị emem onyenwe na chineke anyị ekele gị n'ihe ndị a niile nke mewere anyị ọ bụla dị okwu nke a ji ọgba anyị mere n'ụbọchị nketa ala ka afọ ya bụ ihe bụrụ enyi ha gọzi agọzi n'aha jizọs gị onye na-ege ntị na anụ okwu n'oge dị ugbu a chineke agbawa ugwo mee ị ga-chekwanye agbamume nke pụrụ iche n'ụzọ ọzọ ị ga-enweta m n'igwe okwu 080 56719493 ọzọkwa 08056719493 mata na okwu ndị a na-abịara site na Life World Radio Ministry nke akala ndị Baptist Missionary Association nke Afrika gbara gburugburu si na akala nke naijiria nke dị n'Ologweru onye Ibadan dị n'Ọyọ steeti ka okwu ndị a bụrụ okwu nke ga nwetara anyị ndụ ka ọ mgbe anyị ga-ahụ ọzọ ka Chineke dobe ọnụ n'ihi Jizọs Kraịst bụ anyị amen